Akwụkwọ agba. Igbo agbụrụ Chukwu kere n'ụtụtụ, otu ibe ji juru ọha obodo afọ, nwa anyanwụ na-awa awa, ekekere ụwa ji amamihe chọọ gị mma, na dimkpa na ibe ya ha bụ n'okwu ọnụ. Igbo, akụkụ na mmimi gị gbasara n'ụwa niile, ịbụ mmanụ otu aka rụtara nke tekasịrị aka ndị ọzọ. akọ na uche gị enweghị atụ ọ bụ ya kpatara eji ahụ gị n'ebe niile ka ndị ọzọ nwee ike si n'aka gị na-amụta onye ọbụla gụrụ ma ọ gụnyeghị gị bụ onye ufu obi maka na aka anaghị ekpuchi ọnwa Igbo isi ahụrụ kwaba okpu ọ bụ na nwa ka amaghịzi akpụ ka nsogbu o si n'agụba ọkwa gị bụ agụ buru agha afọ atọ naanị gị wee daa agụ n'asaa na mmiri n'asaa wee si na paụnd iri abụọ lọghachi n'ịbụ eze afọ juru eji mara gị mgbe ụwa mkpamkpa ịkpara ka gbara ndị ilo gị gharị ruo taa mana ichefuola igbo gosi m agbụrụ gbara mbọ karịa gị gosi m agbụrụ na-ekwechiri karịa gị gosi m agbụrụ nyere ọnwụ karịa gị gosi m agbụrụ si ebe ihe na-adịghị eme ihe ka ọ dịrị karịa gị gosi m okorobịa mara mma karịa nke gị gosi m agbọghọbịa mara mma karịa nke gị gosi m asụsụ jupụtara na amamihe karịa nke gị Igbo n'agbanyeghị onyinye ndị a niile ị nwere ị bịazịa n'ikpeazụ jụọ onwe gị jụọ asụsụ gị jụọ omenala gị ọkwa gị kwuru na nwa anaghị efu na mba leenụ ka ụmụ gị bụ eze si efu na mba dị iche iche kwa ụbọchị n'ihi na ha amaghị olu gị bụ nna ha kedụzi ka nwanne ga-esi mara nwanne ya na mba ọzọ cheta na mmiri gwụ n'isi osimiri osimiri ata Igbo kunye chọba ụmụ gị furu efu, kpọọ ha aha n'olu gị, ka ha lọghachikwute gị bụ nna ha. Kụziere ha asụsụ Igbo, ka izu unu chịrị n'obi ghara ibu unu ụzọ ruo n'ama. Sụba asụsụ gị. Ozi a si n'aka ndị Sụba Asụsụ Gị inishietiv otu na-akwalite asụsụ na omenala Igbo.